Why not? Chukwudi gwawogwo na Chukwudi ga-arụ ọrụ na Chukwudi ga-eme nkala na-ekwe mmanwụ na-ekwe odogwu na-ekwe mmanwụ na-ekwe odogwu na-ekwe mmanwụ. Ada aka iwe anyị chịsọrọ n'afọ ibi ịdọrọ na abịa nwanne m obodo wee n'elu ju n'elu nwoke kwuru okwu wee kwụsị okwu ụlọ wee gaba ije n'elu mmadụ kwuru okwu wee kwụsị okwu ọ na-esi wee tụrụ ụzọ. lee na iwu oge kwuru okwu wee kwụsị okwu okolobịa na-abatara ego wee gbaba mbọ wee chụba ego wee kpata ego nsị gị na ọ ga-adị gị na mma nsị gị na ichebe eche na ịcha were nwanne m n'ihi na eme ọfụma na Ghana kpọrọ m wee sị m na na-eme ọfụma London kpọrọ m wee sị m na ị na-eme ọfụma Amerịka zitere m sị m wọ́ọ́rì lẹ́yìn wọ́n gbẹ̀kú okùn òkú sí okùn mo wà wá lábí jẹ́ ìdẹ́bi mɔmu bɛ mu mɔmu bɛ mu mɔmu bɛ mu ati baba agbamu si mu na mu ga mɔmu ki mpɛ ati na nyɛ bu mpɛ ga awu ga abata oyi na na ɔgbɛmu ni ba anuma anuma iburu na aba wɛ lɔnu tutu wɛ pa wɛ mɔnu tutu wɛ pa. òkun ilé ẹ̀dẹ̀ tó lọ́nà bùbọ̀ kìrìkìrì kánà àbálẹ̀ bùbọ̀. Máa dá ní kí mo ṣe nù máa ń táwọ́rí. Máa sì mọ yé nù kí mo ti bá mi gùn náà dárí ọtí dá. Nkú ṣe ló ń bá ọjọ́ ìwọ náà ń bá ọjọ́ bàbá rẹ̀. bá ní ní lẹ́rù ní abàdàbà, mọ́mú débi ní Amẹ́ríkà na-eche gị. Ọ̀pọ̀ ìmọ̀ ní Amẹ́ríkà na-eche ọgọ́rùn-ún ọlọ́pàá kà wọ́n á ní agbábá nu ẹgbẹ́ wọn wọ́n kà wọ́n àánú mi ìbùrù lélẹ́. àpẹẹrẹ wọn ní ẹsẹ kan bàtàlà àbá èrí wọn ní ẹsẹ kan bàtàlà àbá Yeah. wàmà wúdà kú káyìsì àti òjì wẹ̀dá lẹ́gbà ọ̀sùn wẹ̀ mú sí ọjà piano wẹ̀ mẹ́ta wọn fún ẹ̀kọ́ ọ̀sùn àti wọ́ọ̀lì sẹ́fún ọ̀wà kọ́ sí ẹ̀mú. Ihe ọ dị na Yotubu n'ọkwa na ogologo ndụ na-arụ isi ike. Ihe ọ dị na Yotubu n'ọkwa n'ibe akwa bụ ibe enwe enwe. Ihe ọ dị na Yotubu n'ọkwa na ihe akwụkwọ nsọ. Abụ na Chukwu gị ga-enwere Chukwu ọsọ bịa ụsọ mụ. Ọ bụghị na ebunu ɖe mu ta sɔ na mu tsɔlɔ kaisia ne ɖa sɔ na mu tsɔlɔ wogologo ŋdu tani wɛ kaka wɛ kaisia wɔ wɛ bati la kɔ akumi bɛ wɛ wɛ wɛ yɛ ba ni pata wɛ yɛ nu mɔ ni pata lu ne nu wa mɔ mu bɛ mu ni yina mɔ fu mɛ mɛ yina ne ko mɛ se tse k'i ɖe nukulo bi ne tugu umu negi ne kunyago k'i segin ni yina mɔ fu mɛ. I will ne kunya ki of god to us yo ini mau cukup kalau the almighty to yinaru ayatata na ba wee gwa bụrụ ịbụ filantropis n'ihi na-enyere ụmụ ogbenye aka n'ikwu chukwu n'iru wee na-anata chukwu wee na-enye anyị n'ikwu chukwu n'iru wee na-anata chukwu wee na-agọzi ndị ya na mụ sigo ogologo ndụ na-arụ isi ike ebube na mmụọ m ga-ejere ugo chukwu anyị ebube na mmụọ m na ọ ga na-ejere ebube na mmụọ m ga na-ejere chukwu ebubere ọmụmụ ga na-eje ụlọ ozi ọ sị bụ na the gift of your mind na get well for him na abụ supasta a na-ekwu oke n'ụwa ndị na-aka anyị nwere ike anya bụ ebere n'elu ụwa nwanne m wetebere gị otu wee kpọọ ọjọọ pịa n'ụwa na mụ chọrọ ya bụ agụ were ya bụ ngozi wee bibe ndụ adị m asọ were ya bụ olise bụrụ ụwa ka ọ gọzie m oyi wudeli je nwanne m onye ọ ga-adịrị esichukwu anyị na-ayọ gị esichukwu anyị na-ayọ gị inye ya ogologo ndụ ogologo ndụ ka anyị na-ayọ anyị na-ayọ gị onye nwere anyị na-ayọ gị inye ya ogologo ndụ ogologo ndụ ka ọ dị anyị mkpa ọ dị anyị mkpa India.